ndụmọdụ chineke chọrọ ịdụ ụmụ igbo taa ụmụ igbo gee ntị enwere ndụmọdụ chineke chọrọ ịdụ gị ọkwa ị na-ege ntị enwe ndụmọdụ chineke chọrọ ịdụ gị ọ bụ na iji baịbụl bịa ụka saghe baịbụl nke gị asaghe na m nke m gị ka m na-agwa ee saghe nke gị nke nwere na m anya onye kwanụ ọ nke nwere na m anya ka m na-agwa saghe nke gị ilu ga solomon isi nke mbụ mma amalite ego n'amaokwu nke iri ilu ya bụ ilu ga solomon isi nke mbụ amalite m ego n'amaokwu nke mbụ ọ sị nwa m so ka ịfụ na ndị chineke na-agwa ife a ọ fụrụ gasị nwa ya ọ da agwa ndị mba ọzọ ọ da agwa onye nọ n'ilo onye chineke na-agwa ife a bụ onye nwa ya nwụligodo ọṅụ na-ebo nwa chineke jego na kọment bọs dee abụ m nwa chineke degodie ịma na anyị na-akpọ onwe anyị ụmụ chineke ndị a na-ewu anyị anya ọkụ ha nụ ebe anyị kpọrọ onwe anyị nwa chineke ụmụ chineke has ahụ ndị a na-emebisi ife ahụ ndị anyị bụ ụmụ chineke akwa chineke kpọrọ ahịhịa kịta negodie chineke kpọọ gị nwa m hei na ebu ọnwa emelu mkpọta e na na eze chineke ebu ọnwa bọị nwa m o wee duzie nwa ya ọdụ gịnị ka ọ gwara nwa ya ọ bụrụ na ndị mmehie ara gụra emena gịnị ngwa nebezie anya nke mbụ chineke si na-ebu nwa ya chineke gasị nwa eme mkpọta enweghị ike ibibe mmadụ n'ụwa mana n'eluigwe chineke gasị nwa bọị n'eluigwe chineke adafụgasị nwa eme mkpọta in fact n'eluigwe ịbụ ọkụ na-efiu chineke ịbụọ n'isi ịma na-efiu bụ nwa nwanne gị ebu nwa nwanne ya ọ na onye ka ebo nwa ya dekwalụ m na kọment bọs abụ m nwa chineke enwe ihe ọ na-abụ chineke na-agwa m ee na-aga ndị kidnappers a na-achụgharị m che na ihe na-eko m bụ ego ndọba na bank fa nwaanyị ihe m ji eko bụ ihe chineke na-agwa m ee ebe anyị na-eko iburu kidnapping na-achọ anyị che na anyị debe 100 billion dollars ee e. ihe na iji bụ ụdị ife a na chineke okike kere ụwa chukwu okike abịa ma eze a na-ekpesiala ọgwụ megide mụnwa bụ onye njọ anya si m na mbụ nwa ya deelu m abụ m nwa chineke